Cha cha cha cha cha yuko kwenu. Mada na Cha cha cha cha cha kwenu. Moro. Zono. biko na zebe ni ọnụ ugwu. Cha translation ndị nna nna anyị ha n'oyibo ndị nna nna anyị ha amaka wee na-eme ndị ọcha wee kpọkwute ha ha wee gbasara aka ka Jesu akpadoro n'oge wee nabata ha ọcha wee mee anyị ihe anyị nwere onwe anyị bụ ụmụnna nna anyị ha wee sizie na anyị egechighị azụ na-eme gọọmenti dịka esi ebi ya ọ bụrụ na achọrọ ka a ga-esi wee mee ọnwụ ka dịka akwụkwọ nsọ ụlọ na-ekwu ọkwado na ebuka edere ya sị jeenụ na gịnị n'isi isi that is genesis jerenụ n'isi isi isi isi anyị na-eje bụ ka anyị bido omenala ịgbaji iwere anya bụ ogige um, ọ kpọrọ isi awụcha okenye afọ ọjọọ nwata ọnwụ na agụma afọ anọgo n'ụwa ọbụrụ nwa ọkazụ wee batalị o nwere ndị mma na nnụpụrụ anya na-enye anya ole mma na ha ka wee nọ mana a sị na nwata kwụsị aka osi ọ mere ọrịa elu ee nna m mụrụ ma m nne m bụ onye akaebe ee a ga-eri ọwa ma wee echi biko na na-akọrọ ọnwa onye amara atụ n'ime ọ na-ere eji mmiri ya na ọkpakọrọ akakọmasị na ọ na-adị nke ọ na-atọrọ ka ọ bụ ee biko o si wee dị a sị m kọwara ihe ibi gị bụ ọ bụrụ na m kọwara ya ụfọdụ gasị na mbụ lekchọr ka a na-abụ onye nkụzi mana ka nne ya onye ga-ebere ya ịcha ọ bụrụ na nna ya ukwu na-eke tụrụ Igbo ka mmanụ mmanụ mmanụ mmanụ